n'ụbọchị a ndị otu alụkwụsị ngalaba Enugu nke onyeisi ha bụ Igwe Alụsị Odumodu wụchiri n'obi ọzọ Chimereze ọzọ Chimereze nabatakwara ha ọfụma n'ụzọ pụrụ iche alụkwụsị e, biko ekenezikwa eme unu na ọkụ ezi ụmụnne ka ọnụ bụ kama na asị na ọ bụ aka ka eji ezikọ nwanne onye na aba. bụ onye isi ndị ọzọ n'obi na-agụ ụgbọ ọka bụkwanụ eh, the deputy eh, chairman ndị ọzọ niile gbaa gburugburu n'ụgbọ ọka ọ bụ ọzọ John wedinwodi igboke ọzọ nnọọ ee eh, ọkpanụ ha nwa bụ ibe bụ na agbalụ a na-emekwa ibe a na-eme taata. m were gị aka ọkwala udo ọgbakwala ndị bịarubere ọ bụ ndị otu arụpụchi na anyị igbo chi na bụ ụzọ ndụ na ụka bụ oguga kọmiti ga-abịa gụọ anụ n'oluwo mgbe anyị ga-aga nweta n'ibe nna nna anyị ejiri n'aka ọcha na onye ọbụla na-eke eme nke ibe gbasara ụwa wayo na aga ga-emekwa ga mba ụwa marụ ma mebie maka na o na-arụ n'ime Igbo o bụ otu mụ nọ na ya so ya eweru na ibe ọma na-eme ha ewee shi mba na Enugu branch ga ahụta ma anọnyere anyị ọ igwe odugodu bụ ọzọ ugwu na amabe nze onye bụ chairman anyị na Enugu branch ewesi na ibe ọma na-eme na igwe a na-echi bụkwa na igwe anya niile na enwere ebe ọ bụla eji eme ede ama ejedengere onye anwụ ukwu chi ọwagwụ ndụ maka na omenala bụ igwe na igwe bụkwa na onye isi omenala o jebula enwere nke odowee ya anya onwe n'ukwu na ibe ga-anọ chi emere ka otom ọbụla bụ na ọ na-agaji so ya ewebula ọkwara ya na ụmụnne m ya ga m ji wee chi ga mụ na onwe m bụ chairman anyị n'ụzọ na ọzọ na ụbọka matakwa ụmụnne n'ọkwa obi ibe ga anyị nọ n'ime anyị na niile bụ nduchi na omenala ga-adụgide ile ekenekwe m na ụlọ nduze ọzọ nze ọzọ nze ọzọ omenala ya omenala ya omenala ya dị echi echi ito na ekenemun ebe anyị na-aga o jidere uwe anya afta ga ndị anọ ebe ahụ ya ejide anyị apụzina anyị maka anyị na-etelu biko na anyị kenele unu unu ga-emekwa ebere ka anyị ga ebu oge anyị maka anyị ha na-etekwe ekene m unu iseghe n'ike na ọya dịla anyị na ama Thank you. agbara nwanne anyị nwoke bụ ọzọ ndị ọzọ ọzọ ndị ọzọ ya abalị bara gị na-ezinụlọ omenala bụ ụzọ ndị ụzọ eziokwu maka na ndị nna ya bụ ego na ya maka ka o jisi ego mmadụ ara emegedere mmiri mana ndị enu taa anyị nwere eme emegata ya na-eme n'ebe ka ama ụwa kama afọ nwa ya ata nwa ya tara ya chọrọ ịma ka ebe eru nke ya onye a ka anyị bịara kwụsị onye kpere njọ onye kpere n'ọma ya onye mere njọ ya meere onwe ya rapụ ụmụaka na-adịghị ọ na-ekwu ebe ụmụaka ya na-asogbu achịkị ma ọ bụ ihe obodo na eji onye nwa sị ọbụla ahụ ọbụla ahụ ya be anyị bụ onye marụ onye arụ ya ya mere ọbịa abụ na alụ maka na agwụ aba na-eme nna anyị na-eme abịa dị ogologo oge ahụ ọdụ na 50 years na na akwụkwọ nsọ na Jacob nọrọ 270 years kedu bụ Jacob ọkwa ndị Igbo ndị Igbo bụ Jacob ahụ echeji na e, Israel nke ma abịa bụ nọrọ 400 years onye Igbo na kedụ abịa nụrụ 300 onye Igbo nụrụ ya na ọ onye ọcha nụrụ ya ihe niile na-abịa were emeri ya mgberi mgbe aka oyi ekwu ome na eziokwu aka alụ kwụsị pụta ka ome gị ka okwu ome eziokwu aka ekwu egwu ome ọzọ ya abalị gị omenala anyị amaghị echi echi